Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com ụmụ ibe ekene m ụnụ ndị ndozi ọdịnala ekene m ụnụ ụmụ ibe anyị nwabụ ndị ndozi ọdịnala igbo efe adịrọ efe adịrọ na kama na ọ maka enwere ajụjụ ndị mmadụ na-ajụgasị mgbe si ka m nwere obere ohere a ihe dịka ụmụ ihe obere oge gịnị ka 20 minutes ụmụ ibe hmm. na-ekwe anya ka m gwa ụnụ ihe enwere ihe m chọrọ ịgwa ụnụ ndị igbo si nwa ụkpara na-erigisi ụkwụ na aka ọsị na ọ na-aha mmanụ anyị na-eti na egbu anyị egbu anyị mana anyị nwawo the fundamental <clears throat> destruction of the of the egbugbu a na-egbu anyị anyị nwa ime ihe njisi gị na anyị nwa oke na anya na ụwa anụnwa anyị bi n'ime ya na o nwere proses ụwa ji aga nna nna anyị na-esi anya fụ na ụwa bụ saịkụl ka ọ na-aga ha na-ene anya ihe na-eme n'ụwa ha si oke ebe ọ bụ saịkụl na that means this dissenting ga-emekwa na the back of this one anyị na-afụ afụ ịchọ ime example weta metal and weta stone ịkpakọ ya ọnụ otu a ospit fire ọkụ apụta n'ime odo oge anya na ọdestin bụ ihe dị n'azụ ọkụ ahụ ị na-afụ na-enwu enwu oke nna nna anyị ha mana ebe ọ bụ na ha na-afụ ihe na-emenụ ịna anya ka mmadụ si aga ije kedu ihe mere mmadụ o ji aga ije that means e nwere ike nọ n'ime mmadụ mere ihe o ji aga ije ị chọrọ ịmata ka ike ahụ ebe ahụ ike ahụ si bịa ngwa kuo n'ume kuo n'ume odoge ha na iko ume ikupụta ike na ike nke aha na-enye gị ume ọ ike mana ọ bụrụ ya na anụ ọgụ <laughs> ọ ike ka ọ mana ọ bụghị ya na anụ ọgụ nna nna anyị ha wee nesi anya wee si oke n'ebe ọ bụ na anyanwụ a na-apụta n'ọkụ ọpụta ikuku eburie burie from ikuku buda ya na mmiri not the but different vibration condensation ọ na-agbatu agbatu ọ na-agbatu ọ na-echenji ọ na-agbatu ọ na-echenji n'ọbụ otu a ka obi mmadụ dị because ọ na-ebido from emotion iche ije nakwa ihe m na-agwa ụnụ mma agwa ụnụ ya for 20 minutes jee jee were moto gị dat moto gị aha start ya dị njin mepee de bonnet na anya n'ime onye na-anya anya n'ime esi mmadụ ya startara gị dị njin ka ị na-ene ya ị ga-afụ mgbe the ignition ga-eme kekekekekeke ọ na-eme na anya eme plọg dị ị ga-afụ na plọg na spak ọkụ and the plọg a na spak ọkụ ị na-anya ị ga-afụ na fuel etinyere na ebe aha fuel na-adị n'ime nji blọgụ aha ebe chọk ọbzaba aha dị so n'ime obi gị a now all dis things nọ dị. so everything na-ebido from emotion once i attack your emotion then i change your thought because your thought is based on your emotion because thought the action ọ bụla ị na-eme is based on thought O ihe i chere n'echiche gị ọ na-ebute your action and kedu ebe echiche si wee bịa from emotion from omume n'ime omume maka enwere omume nwa agwa enwere omume nwa agwa nna nna anyị ha wee si oke ebe ọ bụ na o si otu a wee dị na mmadụ na-ene anya ka agwọ si aga ije ị na-anya ị ga-afụ ka agwọ si aga ije ị ga-afụ na agwọ na-aga left right left right left ihe ọ na-agwa gị ha energy changing each other then the left which is ume give the force to the right which is the osu osu return the force back to the ume that means ihe ọ na-agwa gị na the piston bu the ume that give force to the osu but after the moto after ka ị rụchara the engine moto ndị nwa na onwe gị wụzi ordinary person neutral passive energy with five cents ga-abazi na the moto mgbe a ga-abazi na the moto moto nwezi accident ọ wụzi gị nwa so ihe a na-achọ ịkọwara ụnụ ihe a so this is basic science ị ga-eji wee rụọ njin ji eruo moto ji eruo omume gị ji eruo ụmụazị gị ihe a na-achọ ịgwa gị dị nothing more nothing else these people want to tell you something with common sense ụmụ ibe pọtụwai kenye na-eme ndị isi ojii n'ụwa ọ na ndị na-achụpụrụ ha achụpụ eji wee gbakwuru arụsị na egbughị eri na ọpụrọtatizie na enwere ihe ndị ojii na-eme na adị iruo m nso amachie m gị ntị this thing is motion simple is energy and motion energy in motion na nna ọnwụ na ịnụghị igbo nukwu ha oyibo idon ihe ya igbo idon ihe ya oyibo ọsị arụsị asị ya ọnwụ na ịfụrọ dị njin moto ifu ka moto na-agba because ọsị your sense empty ị ga-asị na disi moto na-agba ebe nọ ndị mmụọ na-ebu ya will call it spirit ọnwụ na ịfụrọ njin moto you akpa ya spirit because ọ naghị afịa ahụ everything is false false false eh, this nonsense ihe a na-ekwu nsọ ala bikọsụ here is our society where we live anyị nidiri ihe ọjọọ ebe a because nwanne ọnwụ na anị ya mebie e nwere ebe anyị ga-agba eje that is why we copy what happens in nature bicos pure nature create pure element so if we make this land pure it will pro okay, produce good children and wee tinye the an at holy because all a top of the land upper layer of hand of, of earth na produce food food so uh, as upper layer na produce food then we make upper layer of the land ala ala we call it ala so the soul so that we can create law then agwa na-ekwusi ekwu bụ otu ahụ agwọ si move because odro straight we need to straighten the engine so that the same energy aha na oga left oga right ka ihe uzuzu ewee create a society so that action gi your action will be different so anyị ewu eze agwụ the constructor the institutor then osuagwu bụ the engineer then this osuagwu kill the agwu inside you o gburu the ajọ omume gị he kill the agwu because nyo bụ onye rehabilitatiri gị all the whole ihe ọma niile ị na-eme he is director ịghọtago so ihe a na-ekwu ihe about engineering the mind engineering the mind to bụ ezigbo mmadụ ọhịa na-ekwu maka ya strent wụ strent nwanne strent wụ strent egbe wụ strent mmadụ wụ strent mana ị were egbe gbaa mmadụ ọ bụrụ egbe ka ya atụ nga nọ mmadụ ka ya atụ nga ị ga-atụ egbe nga moto gbuo mmadụ ị ga-atụ moto nga ọmụma onye nyere moto ka ị ga-atụ nga so ndị a na-eme mere ihe ọjọọ n'ala Igbo anyị atụọ ha nga anyị mapụ ha n'iwu nothing wrong with that kedu ihe ndị mmadụ na-akọgịrị so opera about individual ka a na-ekwu we are talking ndị niile na-ekwu ihe you don't know that indirectly attacking your that is the best system ever existed in life nna kedu ihe bụ ịtụ mmadụ nga so ndị mmadụ anaghị ejesi nga today Nigeria enwe prison US ka nwere nga ka na-eme egbu mmadụ egbu United States of America nwere prison yard ije atinye gị ebe ahụ gbuo ga egbuo so Okonkwo of Umuofia sendry to exile nwanne if there is no consequence for evil evil will always be ọ bụrụ na evil enwere consequence evil will be you don't know human being because that's because you don't have a structure you don't have a structure you don't know what is going on on earth before everything there was darkness there was darkness even your bible told you ndị ụka go and read your bible back the snake was there before snake nọ bụ ebe ahụ the snake was there because ya bụ agwụ the strength and the force they are together the strength and the force are together because they, they work together without strength force will not work no, no strength no strength no force because all the strength dey push the force that is why ndị amịchi ime forward march and na use left force ekpe ekpe is under and nri is right that is yana gwago strength aka ekpe enweghị ike ọ na-emove emove mana onweghị force there is power but no force aka nri there is force but no strength so the two they need each other that is why igbo lay their foundation based on the unity of two strength so ọ about ekwu osu isi na enwere sọmgwe bọd achụpụrụ achụpụ sọmgwe ya na this pure common sense uh, our people lack common sense you don't need any any science, special science to gwa gị ha because you don't know about cosmic law had it been you know ị mara ihe a na-akọ ị gaghị ama ya gị nka na-akọ ndị dị otu gịnị ka ị na-ekwu because ịghọta ihe a na-akọ there is no different life life is one so there is only one sun there is only one moon our ancestors do the right and best thing that ever happen. that is why we have society nwanne ọ bụrụ na imere ihe ọ na if you don have a good institution in your land people will come to your house and take your wife ịmara people will come and take your wife take everything you have so if there is no law ihe ị ga-enwe look at Nigeria ne Nigeria anya na people will com in afternoon gbuo everybody gbuo onye ọbụla gbuo fada gbuo onye ọbụla nawa yes because they have no common sense azụrụ ha azụ so your ancestors did the best ịpụta kịta na condem ha because why eh, eh, ha ji mmadụ osu kedu ihe osu na tell me what is osu you don't know the same judicial system George agwụ is judge because judge you judge the person once the judgment is due the odd goes away the odd goes away because you purify the person you remove the odd from the person then you unite these two force change the character because there is emotion there is thought and there is action once you change the emotion then the thought changes once the thought changes the action of this person changes but the same force but ịnọzi na moto eh, na-eri ụtọ moto mana ichefuo na injin moto something is burning injin moto is burning injin plane is burning ịnọdị na plane lalasị na aṅụ wine <laughs> nne ha what do you want how do you hello what do you want a wine nwanne injin moto ahụ na-agba thousands of kilometers per hour na-enu enu enu enu enu minus 50 degree ka ọ nọ n'enu o oh. ịgbara ihe a na-akọ dị because you don't know how these things work that is why ị ga-ene a perfect institution iburu plaka na-akpagharị hey say no na nekwere m anya how can black people be so dormant in this life i don't know america na-aga everyday egbu iraq ị na-akpọ america ka banyere gị aka you are calling them english ndị england na-aga everywhere in the world libya tirisi obodo you still believe them romans conquer everywhere in the world tisasie ihe niile no problem we make a law ime ihe ọjọọ ebe a anyị achụpụ gị from this place unu ekweghị mmadụ zuru ike we can still chụpụ gị echi if you do evil chụpụ nwanne na anya na be ụnụ imesie ihe onwe mgbe ị na-eme ime ihe ọjọọ mpụ na akpọchidogo ụzọ n'iro do you know that ị mana onwe mgbe ị na-eme ime ihe ọjọọ mpụ na akpọchie gị ụzọ outside ndị igbo si ọkụkọ nyụọ ahụ na na-achụ ya ọsọ so don't let people intimidate you for nothing ya bụ intimidation ka a na-eme mmadụ ebe a it's intimidation ya bụ intimidation man onye ọbụla buru flag ozu ahụ pụta gị na ahụ machie ya ntị onye ọbụla buru flag nọnsensị bịa maa ya ezigbo ụra keod nọnsensị bụ ya, osi osi asụ osi asụ ya osi asụ ya this is bịa n'anya anya and from today onye ọbụla nwekwara anwa burukwe odịnala igbo ma ndozi ọdịna nti ihe anything about freedom fighting all this thing na cause ya this is rubbish all this nonsense eh? everything for them ọgwụ ọgwụ ọgwụ ọgwụ isi if ọ bụrụ na ọ bụrụ because of this ọgwụ na kedu ihe this a eh, perfect institution have to do with ọgwụ kwanụ there is nothing like your this okay, oh, oh shit god damn it na-ene anya ka m gwụrụ something ka e hụrụ ihe unu na-akpọ dibia because ị ya dibia bụ di abia abia bụ the fourth coming the fourth coming because the star is the fourth coming because life itself is just ihe ọ na-eme bụ ọ na agbara ndụ. life na-agba okirikiri so if you study the star you can predict the weather ifuge ndị a na-eme weather forecast today ndị isi ojii na they will take their telephone ka mmiri oge eze echi tak tak tak mana nọ nso ma ndị ndozi ọdịnala pụta ebe agwa ya the sentiny weather forecast na-eme ọ gaghị ebelivu ya ya weather forecast once you study the astrology the stars the movement of stars you can predict tomorrow so dear o people who master these things there is because ị onye nkịtị you always find gun to kill people find poison to kill people so is your problem looking for poison ọgwụ abụrụ about poison it's not about nothing to do with poison this is energy itself the life itself is dark ọbụrụ light so do, for the friction light comes out of resistance mana ndị nkịta mara ihe a na-akọ na ha pụtazi akọ nde mụọ e, e, amerika na-eme lọ e na-egbu mmadụ a na-eme inved irak Iran evritin mba but because anyị si na ndị mere ihe ọjọọ pụọrọ anyị na be anyị <laughs> ọgwụ nna nwanne ime ivin na ndozi ọdịnala imekwa ihe ọzọ achụpụ gị ndozi ọdịnala ọ bụrụ na idebere iwu nwanne ebe ọ bụla mere ị gaa na Europe ị ga-afụ ndị isi ojii esi ha anyụkwara mamịrị ebe a o ji ebe ahụ nyụọ mamịrị aka nye efe anyị na ọsịna onye ahụ resis <laughs> ọsị onye ahụ resi isi mana ebe a nwanne ihe ahụ dozbin anaghị anyụ mamịrị ebe ahụ ọ ga-eji ebe ha anyụ mamịrị these people are lawless ndị ahụ lawless people ka a na-akpọ ha so nwanne obodo ọbụla enwere ụlọ nsogbu na-adị ebe ahụ so onye ọbụla jụrụ gị kedu ihe bụ osu isi osu system is judicial system of government nwanne n'anya ọkụkọ nyụọ ahụrụ a na-achụ ya ọsọ onwe mgbe a sị gị na ndị ahụ mere ihe ọma mba so ọ bụrụ about the people ka a na-ekwu the system so onye ahụ ị na-akpọ osu afọ ya bụrụ osu onye na-akpọ osu afọ ya bụrụ osu so ndị nwere osu n'afọ ha wụdị ndị nwere title those people who attain the level of this because eze opio osu sent gịnị wụ sent ịgba sent otu a ọkwefuru nọ na-apụ fos onwe fọs na-apụ from air Fọs na-apụ from that bottle ahụ but ọ na-esi isi ọma ọ na-esi isi ọma <laughs> onye ka eji akpa ya sentị ndị mmadụ amụrụ why they call that sentị bụ ka onye pịa ya ọ na-emuvu with force but good force ogbuo gịnị the bad odor ị na-esi isi ọjọọ this is how people invent things use it to make money ụnụ anọdụ na-etuzugharị ị na-esi isi ka ihe ị na-eme with perfume ịgba pefum nwanne isi isi ọma <laughs> ọtọ na ọdọ ọdọ to isi ọma so ihe ka a na-ekwu so ọ bụrụ about force there is a force already ịnwụ force mụa wụ force mana my own force kill your own force and dominate so ihe anyị chọrọ bụ those people will kill the evil ndị agha ga-egbu the evil so osu kill the evil so they are heroes that kill the evil vampire in you that omume ga aha gwara ngọ then remove it from you ha mere gị baptizim so they are sent ihe kwesịrị ị na-ekpọ ha senti ọ bụrụ maka ndị achụpụrụ achụpụ ka a na-ekwu but if you call them ndị achụpụrụ achụpụ then you have killed the institution ifuru ya ihe a just indirect tactics ga use ọrụ na amara ọya ka ndị ụka ji wee bata na because you don't understand common sense ọ bụrụ about onweghị onye si na enweghị ndị achụpụrụ achụpụ nobody say so ihe a na-ekwu about institution but because of our people and their emotion and sentiment they can never even understand what you are saying ha ghọta ihe a na-akọ so ndị ahụ achụpụrụ achụpụ ha bụrụ ozu ọ because of na a na-akpọ onye nọ na nga na-akpọ a prisoner if onye nọ na nga ka nke ọ pesin person a prisoner yes because ọ bụrụ prisoner abụrụ afa ya because ọ nọ na prison dịka because the person nwere ihe ọjọọ mere atụọ ya nga so he become a prisoner or you can see anybody a na-akpọ politician afọ ya abụrụ politician Rochas Okorocha is a politician but his name is Rochas Okorocha obiano is a politician his name is willy obiano his name is not a politician so osu is a prisoner but his name may be ifeanyi or michael so if you attain a standard moral of behavior n'ala igbo anyị enye gị osu anyị akpọ gị osu nweke osu nwịnya osu mmụọ osu oke osu agwụ osu ji ihe niile awụcha taịtụl apart from that we have institution of course yes anyị nwere eze agwụ anyị nwere osu agwụ anyị nwere osu ji anyị nwere osu ala yes an institution apart from that is a title of honor so ọ bụrụ about ndị e mere nchụpụ biko defend this thing anywhere anytime ihe bụ attack on our institution is an attack ọ bụ attack because all the base of your moral because nekwe anya ka let me tell you something. there is two different way of developing the mind one is cultivation based on replicating the nature principle replicating what nature does do going the same way of nature the other one is programming which is the religion religion is based on program based on magic letter but anyị nwe nna nna anyị rejected this our ancestors said no our ancestors want you to be cultivated to build so that you can build your children because ha mana if you use the mind control magical method like religion one day one day people will be the program and if they the program they will reject that thing. they no what ka ihe na-eme today ndị mmadụ aghọtabago na asị then them begin to run away from it if ya but that mind cultivation we still here today defending it proving it because e nwere strength nwee force automatically nwanne i were aka ama mmadụ ụra pịa all strength and force bicos strength bụ ihe bugoro ya ebugo then afọ iwechigharị azụ ịfụ ya ekpe azụ ekpe wee maa ya ịchọ ịkụ mmadụ ọkpọ iwechigha ya ekpe kpee ekpe ya ebupụta dị ọnwụ na ekpe adịrọ nri agaghị adị if there is no ekpe there will be no nri so e ekpe ga-ebupụ ya ebe a ibuchi ya azụ ọ bụrụ ekpe ekpe from ekpe pụtazie so ihe a na-ekwu maka ya so ụmụ ibe ghọta na natural law this is natural law ọ bụrụ about igbo law is about natural principle is about natural law so there is air there is fire there is water so air with the action that is the action ihe na-eme na that is ihe ị na-eme after the emotion produce this thing because you are emotional hi ndị awụsa egbu anyị ndị awụsa egbu anyị from there he create a thought of hate ịfụzi onye awụsa echi gbuo ya <laughs> that is the action ebe ka o si from the source of emotion from emotion ka o si the same thing with onye hausa nyamrichege nyamrichege o produce one emotion nyamrichege from his brain thought air o create that thought na nyamrichege mkparị aka eme eme ya arụ ọ kparasie gị aka were ndị ga-agbagbuo gị that is ebe if you trace the source or to the emotion ka o si so somebody confronted this thing with the same force but the opposite ọnwụ na somebody bịa gbuo onye awụsa ha chọrọ igbu gị na onye a gburu onye awụsa ha but ọ dị right he is right but ọ gbasi onye awụsa nkịtị o dị gị village so ọ ihe osuwagwu mere die ọ ihe a na-achọ ịgwa gị this is exactly what they want to tell you so that you can use the same philosophy is a philosophy use the same philosophy you can produce a car engine every engine ma nke eji amụ ọkụ ma nke eji anya moto ma nke eji anya plan all the same these three principles ọya bụ ihe produs rie but mba oisi ọnwụ ndị nọsọ ngwụ ya na enwere ndị achụpụrụ achụpụ na vileji na ọyị ha na umebagharụ umebagharụ ume ume ị na-eku eku if without this e ị na-eku eku na ị gaghị aganwu ije onwe mgbe ị na-emepụta eme isi ha na anaghị m ekwunwuzi ume <laughs> yes without this thing ị gaghị aganwu ije ọhịa na-agwa gị maka ya but they encode to your culture the same thing etiri n'ofe gịnị bụ ofe ofe is to cross over within space isi nwanne nye m efe eh? ka m fee ebe a ofe ị na-eri n'ọnụ abanyezi ego onugbo gịnị bụ onugbo ofe onugbo ofe onugbo is extraction purification and unification because why mgbe ị na-akpata dị onugbo ọ na-enu inu ịkpata ife ya afọ ọkwa ya ịfọsịa ya ọ dịzie mma iwe rie ya erie ọ bụrụ ya so ofe nsala bụ gịnị ofe nsọ ala nsala bụ nsọ ala jụrụ nsọ wanyị na-enweghị ihe etinyere n'ime wanyị ji acha white wanyị ofe nsala ji acha white so onugbo bụ ọfọ nke awụ nsọ ala ụmụ ibe biko chee na uche e, chee na uche enyere unu ofe onugbo nye unu ofe nsala nye unu ofe ọha gịnị bụ ọha ọha mmadụ na-ewere akpụ si ya na aha akpụ onye na aha mmiri na ahazi ihe ọha niile that means the cycle the molder onye nchịkọta eji wee nyekwa ụnụ amadi ọha mana nke ahụ bụ okwu for another day so ndị bụ ụnụ enyere anyị ihe a completely ihe a na-ekwu ebe a na ọ bụrụ na enwere single ka ele ego nwere gwa m nkọziere gị ọfụma so ọwụ distin ka eji rụọ plen ji eruo paracetamol ji eruo chloroquine ji eruo exupradine eh, ji eruo ụlọ ihe ọbụla na-arụ arụ all this philosophy e eji rụ ya but ọ bụrụ na isi na ọ bụ osu ndị achụpụrụ na village ị gaghị aghọta ihe a na-akụ gịnị wụ judicial gịnị wụ judicial gịnị wụ judge ka you tell me what is judge ị na-eme ihe ọjọọ akpọ gị na kọt ị na-agba ị na-agba na kọt ka ije ga ekpe ikpe na kọt gịnị wụ kọtụ, gịnị wụ jọji gịnị majistreti na ndị isi ojii na-emechu m ihu destin ihe ị na-egoro moto were ego goro moto kedu ihe wu moto ịma ihe wu moto mana ị nọ n'ime ya na-akpọrọ egwu chefuo na engine is something force is burning you are in on inside a force comfortable so without osu system how are we going to be comfortable inside the car without a system of the car how are you going to sit inside the car comfortable imana force na anya do you know imana force na anya so the system is the only reason why mụ na gị ji wee nọdụ n'ala Igbo peacefully because we have a system called osu system cast out system ime ihe ọjọọ ebe a nwanna amapụ na iwu a ime evil leave land. that is why wee sị ga na osu before ọ because of na na arụsị ma ọ bụ na arụsị no is because of punishment all punishment e nyere ha ka ọ bụ ọ about e, e, e, nwere arụsị ebu ma ha bụ arụsị mba is because is a punishment because there was no prison yard the only punishment a ga-enye ha bụ exile after the exile they come back mgbe ha ga-agachago the process of ịrụwa agwụ na all those things ha agwụ ido bring them back again to society through osuji we unite them back so ọ bụrụ about ọgwụ ọnọ ọ bụrụ about ọgwụ ụmụ ibe is about punishment is about jail is about prison ụmụ ibe is about onye na-ekwu maka nga ka a na-ekwu is a law ọ bụ iwu obodo iwu na-achị obodo ka a na-ekwu ụmụ ibe understand based on natural law nwanne if you have a dent you can never enter ị nweghị ike ịbanwu die so ọ bụrụ about mmadụ if your thought process have a dent you can never enter back ị gara agba okirikiri n'ụwa niile until you appear to enter back ebe isi pụta ụwa so we apply the same principle ọhụrụ bụrụ na ị your thought because nature need your thought not about your body body gị na ebe a nwere ebe ọ na-eje all those things you created you recorded when you are alive ị nwụọ they we want to absorb to generate a new force ọnwụ na ha eme ha abzọb ị na-akwụgharị ka ozu na-akwa ha akwa ndị ma ndị Igbo na-ekwu ozu na-akwara akwa ndị bayo na anụkwana n'Igbo mba ha anaghị anụ Igbo ozu a na-akwa ha akwa because you are not fused mgbe ị dị ndụ you clean your thought you did not fuse with the energy you program yourself for death mba i program so ịbazie na akụkọ apụtazi ịchọ onye ihe blem ị na-agba rụrụrụrụ na-achọ onye ị ga ha egbu anyị ha egbu anyị nwanne ị nọ na nga ebe ahụ prison yard ebe a bụ prison yard here is a prison nga ka ọ bụ so we apply the sentry in our land so anyị chọrọ ka ị dị ndụ anyị chọrọ ka ị baa eze we want you to absorb back in the kingdom ebe isi pụta ụwa the purest eze eze ndị igbo eze eze wee eze eze signifies symbolizes pure that's why you wash it every in the morning ọ ihe eze pụtara eze pụtara eze pure all the structure once you are pure you absorb unu anaghị anụ a mythology we cannot anyị agaghị eme explain to the world our own secret anyị ji eme anyị ji wepụ ndụ nchọ ka anyị jegwa ndị mmadụ ihe otu anyị si wepụ ndụ ka a soro anyị pụzie ndụ ebe emebisiere anyị ya ụnụ ama na 99 percent of ihe nwa bekee dị na akwụkwọ o ji achị obodo ya n'ọwụ ndị Igbo nwe ya ụnụ amara ka anyị gọbazie ha ka a marazie nke obere nwa na fọkwụrụ afọ ka a were kwuo ya ka anyị bazie na bụ nchọ ka agwa anyị gwa anyị gwa anyị a ga-agwa ụnụ agwachazi ya ya enweghị secret na a sị na nkụ dị na mba na-eghere mba nri ụnụ anụbeghị ya ụnụ amagha na nkụ dị na mba na-eghere mba nri biko ụnụ kwesịrị ịma na ụmụ ibe so onye ọbụla kwuru okwu osu bịa n'akụkụ gị ọgụgụrụ aka n'anya pịa <laughs> n'anya n'anya aka n'anya pịa si nwoke m si ebe azụzụ pụọ jee na ndozi ọdịnala go and learn nwanna ya anaghị anaghị ego ebe a we don't ask you money come and learn and take it and pụọ ndụ jee pụọ ndụ bịa were jee pụọ ndụ bịa were buru gwanwe ndị na-agụ egwu kasị buru rie na ọ bụ nri ọma buru rie na ọ bụ nri ọma o okwu ndị ọdịnala okwu na-enye ndụ buru rie na ọ bụ nri ọma o nwanne buru rie irie ya ị ga-apụ ndụ irie mkpụrụ osisi ndị ndozi ọdịnala nwanne ị ga-apụ ndụ pụọ ezigbote ndụ ka onye kere gị pụọ ezigbo ndụ ọkụkọ ha nke ndị feki nwanne enwere anything na-eme gị n'ụwa ihe ọbụla na-eme gị n'ụwa is been programmed to be happen to you a sị na mkpụrụ onye kụrụ ka ọ ga-ahụ life is effect of a course. <laughs> unu amara destiny mbadọbatụ nsogbu adịrọ life is effect of a course. so ihe ị na-ebi bụ is like a, a tv program tv now ịmara mmadụ program on tv na ọ mmadụ program ya so e gbara atọ ebe ahụ that's why ọ ji eme ị na art movie now emene m movie a atịra m, ihe a na-akọ achọghị ibido the movie a ga-asị action action then people ebidozie eh, atịwazie dati eh, na agwara ha ati ya na the movie so your emotion a program will go your thought your thought program or your action so ọnwụ na ị change the emotion nwanne ị gaghị echenji with the thought if you don't change the thought ị gaghị echenji with the action after the action of the manifestation which is the passive state so to only three ka ọ dị the fourth one manifestation so just round round ka ọ na-agba round round ka ọ na-agba so ihe ọ sọkwara gị mee for the moment ndị ndozi ọdịnala anyị enwebeghị ndị ka anyị mma for now ọ bụrụ anyị bụ the best n'ụwa but for the moment now n'ala Igbo ndozi ọdịnala wụ the best way ga-eme gị pụọ ndụ onweghịzi ihe ọzọ anyị nara gị n'ọwụ for your own good ị ga-esi apụ ndụ nwanne ị na-akwụ m ụgwọ ọnwa <laughs> ị na-akwụ m ụgwọ ọnwa enwe mbọsị mkpọrọ gị sị gị gwọ m ụgwọ ọnwa where when ọ for your own good ihe a bụ ihe ngozi e nyere anyị enye anyị ezutere n'ochi anya awatara ya n'anya n'ọwụ ndị ichie ọ ka esi eme na mmụọ ka esi eme ya n'ife unu na-achọ chineke mbọsọ ga-esi bịa jizọs kraịst mbọsọ ga-esi bịa ọsọ na ọ ga-abịa ka onye oshi maka na ọ bụrụ anyị nwetara akwụkwọ ahụ ọ bụrụ na anyị dere na ehe ọnwụ ndị ụka na ndị ụka ya ekwere na-eche ka jizọs ga-esi abịa chere na ya mgbe ọ ya abịa ọ ga-abịa ọ ga ọ ga-abịa ga-abịa ka onye oshi na ga-abịa ka onye ọcha o nwere mgbe ọ ga-abịa onye ọcha ọ na ọ ga-abịa ka onye ojii ọ sịrị na ọ ga-abịa ka onye ojii because the words are everyday the words are everyday letters are everyday speakings are everyday ị na-elen you learn everyday by day so ọ na-agwa gị ọ na-eburu gị amụma sị gị na the words will come because o nwere mgbe anyị abịa kpọrọ everybody n'ụwa anaba ebe ọbụla no onye ọbụla nwere life ya you are the life you live so ihe ọbụla ị metere n'isi gị ka ọ dị so geenụ ntị mepenụ ntị unu once you are ready to hear the master will appear everything is within everything is within here in agwa bụ just we are breaking the neurons in your brain so that you can become human being because for now ịbụrụ mmadụ ihe anyị okwu anyị breaking the neurons so that your sequence the program emere gị before nna gị kpụgị na-eje ụka e program gị with magic letters onye maka anyị na-ebrek the code so that ka ị nwee ike ịpụta na-eche uche ọfụma the way we behave today Ọkụ ma ewi ewi ewi ka anyị mma ewi ewi na ebi na ọpị ọ ka anyị mma <laughs> better than us because ihe ọbụla anyị fụrụ anyị mebie ya anyị na-eme na anyị chekwa na anyị na-eme ya anyị na-eme ya because why the emotion change go the thought so ihe ọbụla ị na-emezi ihe ọbụla ị na-eme ọ na eprodusu a nonsense thought but for you iche na ịma ihe ị na-eme but onye ma ihe na-ene gị anya odoo ya anya na absolutely nonsense gị ị na-eme absolutely nonsense but ị gaghị ama because of na the emotion echenji echenjigo the ọtụtụ so ịghọtazi ihe a na-akụ so a na-ekwuzi ihe a na e nwere ike ọsị ee ndị dozi ọdịnarị ọsị ọ nwere ike ofu onye bịa onye oshi bịa anyị chụfuo onye oshi ọwọsịwa a na-achụpụ mmadụ nwanne ịchọrọ ọkwadị senti na anyị mere osu ime ihe ọjọọ ala igbo achụpụ gị ibirizie na ala igbo ala igbo na-atọ ụtọ ochie adịghị nwanne nkịta anyị enwezighị osu sistem ala igbo na maka ọkwụ na-emebisire the system of osu ka ala igbo na-akị ka ọ dị unu ama ha na there was darkness before there was evil before so without a judgment ihe anwa wu gangster paradise without a justice system you will have gangster paradise and igbo will bear me witness today yes they will vindicate me without a system ihe nwere gangster paradise <laughs> of people oh na ka onye si eme ka ekwesị akpọ ya ịghọtago until you are ready to hear the master will appear as long as you are not ready the emotion continue producing oh, because we have electromagnetic earth so once you are ready the emotion will change but you are not ready it is ready first ọwụ mgbe ịdị ready we know because as, as their, their fruit we shall know them anyị ma ndị dị ma ndị adịghị ready but anyị ma na ụra ga-eju onye nwụrụ anwụ afọ ị gara ahụgide dị ụra ahụ mgbe ọ bụla ike gwụrụ gị bịa si na ike agwụgo gị then we confirm anyị ga confirm through your attitude self we confirm na ịdịgọta ya ehe anyị si okay yes welcome to the house for the moment god the the electric energy magnetism ọ ka na-ebugharị mmadụ ọ ka na-ebugharị ụnụ mgbe o buchara ụnụ na-abịa then we can know for the moment ndị Igbo adịrọ ready ha adịbeghị ready to have a life mgbe ị chọrọ inwe life ị mara ndị ọdịnala bụ ndụ nọ mmiri nke ndụ ka ọ bụ when you are ready to have a life ị chọrọ ibi ndụ nwanne ihe ọ bụla emere eme na okwe hụrụ ụwa apart from ukwu isi eh, apart from ukwu isi na mmiri na ikuku ihe ahụ nature there is no other thing everything was created by, by the same principle ngwa gị these three principles fire air and water nyenwa mere everything so because the land is passive energy there is everything in the land so with this fire air and water you can change any type of material in this earth because now ọ bụ new creation ọ gwara gị agwa o code ka o oh, code rie code esi fire air and water then you have the land now begin the creation it's a new creation e cycle that is why nwa bekee ji arụ plan arụ ihe niile because they understand this thing ị ghọtara ya ịghọtara ya had it been na ịghọtara ya ị kwesịrị ịma na life bụ a new creation and the first thing to make your land peaceful but you don't want peace ebe ọ bụla enwee ka ndị mmadụ si wee bụrụ egbe na ala Igbo efu ndị Igbo na-ama n'elu hey Nigeria we divide Nigeria we divide yes e happy there is problem there is war that means you don't understand that means you ghọtara ihe a na-akọ you want war ma <laughs> war there is no war you are being manipulated enwere ihe ka war ị na-arụ ngwa ọgụ ị na-arụ ngwa ọgụ ọ marketing ka a na-ekwu life is about commerce ị nwere ngwa ọgụ ị na-arụ ka onye na-arụ dị ngwa ọgụ onye ahụ na-ege na ọbụrụ gụnwa you only die you only die your president na spend the billions of billions of billions na-azụ nonsense ngwa ọgụ oji eme gịnị ndị a na-arụ ya for nke nwa na-ego iji eme gịnị kedu ihe iji eme ị na-egoro the same way you participate ị chọrọ ọgụ ị chọrọ ọgụ ọgụ iji eme gịnị educate your people to have sense every land we nwanne ofu onye n'ala Igbo na nwee 100 ebe m na-arụ ọrụ onye nwe nwee 150 companies 150 companies ka onye ahụ nwere so n'ala Igbo na ndị niile nwere ego ọnwụ na ha niile nwere company n'ala Igbo unu niile na-arụ ọrụ ndozi ọdịnala mgbe ọbụla anyị bidoro awa company ọnwụ na ịnweghị good record onweghị onye na-enweghị n'ọrụ we can never employ you ọnwụ na ịnweghị good inwe criminal record onweghị onye na-enweghị and ọnwụ na ịrụọ 3 years na company anyị inweghị any bad record ihe ọbụla ị chọrọ igoro we can guarantee you and short you in any bank ọbụla ị chọrọ ije buru moto ebe ahụ iche na gị ịnara loan 3 years without imere ihe ọjọọ this is how you put society in a very good direction ọ bụrụ about ọgụ oh, ije ngwa ọgụ eme gị taa ihe na-akụ ji eme gị na ya ata ya ata <laughs> nna ndị mmadụ gbuo m na amụ biko nụ ka ọ dịba nleta ka ndị jee chọọ ihe ọzọ na-eme biko udo